igbo bụ igbo onu m ekene unu igbo nwe m asị m ka ọ dịrị unu mma ahịa na-anọ ụbọchị na-anọ igbo ka ọ gị mma ozi alute gị na-eke orie afọ maọbụ nkwọkọ ụbọchị a ka ọ maalụ gị mma ọ ka bụkwa nwunye nwaanyị ngozi mmadụ achọrọ m iji ohere a wee wepụtara unu mgbede ọma oge akụkọ akụkọ ifo bụ akụkọ a na anyị kwa ụbọchị ezumike ọbụla bụ on anyị na-ewepụta mgbede ọma oge akụkọ anyị makwa na ozi anyị nwere ka ọ dị kịta mana mgbe na-adịghị anya ihe niile ga-adabanye n'oge ya unu mana holidays ka anọ <laughs> activity ka nkụ <laughs> anyị tata ya adịla nkenke mana ihe oke ihe mmụta dị n'ime ya anyị ga-ebido n'iwepụta okwu ndị gboo kwuru ndị gboo ndị nna nna anyị fasị na ebe ọbụla onye na-agba ọsọ olulu na onye ji ije ga-elukwa ebe a ndị gboo kwukwere okwu si na onye ọbụla ọ dị ọsịsọ na-anwụ ọsịsọ anyị enego anya ife na-eme n'ụwa kịta anyafụ na ọtụtụ mmadụ na ọ dị anya ọsịsọ mgbe sị ka m wepụtara ozi a ọ bụ akụkọ ka ọ bụ bụrụ okwu ndụmọdụ wee nye anyị ngwakwanụ na-etufughị oge ọbụla ka anyị gaa n'iru n'ime akụkọ anyị nwata m gbagide gbagide gbagide wee gbakwasị na mgbe ochie mgbe gboo oge ụmụ anụmanụ galụ nzukọ ha galụ nzukọ a n'otu obodo dị anya anụ niile bịara ya bụ nzukọ ma anụ ndị na-efe efe ndị bi n'ụlọ ndị bi n'ọhịa ndị bi na mmiri ịkpa maka ọdịmma ha bụ ụmụ anụmanụ ha mechalụ ya bụ nzukọ kwụcha ihe niile ha chọrọ ikwu o wee luo oge ha chọrọ ịna ọkụkọ na-ele anya ọsị mba n'ụzọ eteka ume ngwu ekwerie osi kedu oge oge eji okwu wee nalụ obi ya ọ nepụla anya fụ nnụnụ ndị na-efe efe anụ ndị na-efe efe ka ha si wee na-efe ọkụkọ nepụkwala anya fụkwa ndị na-alị alị ka ha si na-alị ọ fụkwalụ ndị jikwa ọkpa na-aga ka ya ka ha si na-aga mana ọ si ọ chọrọ ka ọ bụrụ anụ ndị a na-efe efe ka ofe ka ofe n'ọsịsọ ọkụkọ chọkwalụ ka ofe mana nku ya kwara akara aka ọ daa ọkụkọ wee kpee egbe wee yie egbe biko si egbe nye binye ya ugbene ka o welu wee fee egbe gwara ọkụkọ na enyi enye ya ugbene na nkịtị na ọ ga-enye ya ugbene mana ọ ga-emechakwa bịbịa ewere ugbene ya ọ dụkwala ọkụkọ aka na ntị si enye ekwekwene ka ihe ọbụla mee ugbene ya ọkụkọ kwere ekwe egbe wee nwere ugbene wee nye ọkụkọ ọkụkọ wee fee wee fee na oge ofenalụ ọ kwụpụtasịrị ugbene egbe eji wee mezuo nkwa okwele egbe ịfụ na mgbe egbe ga-abịa iwelu ntutu ya e, ugbene ya na ugbene ya ga-adịkwa ka o si wee nye ya ọkụkọ ga-agaga welu ugbene eni wee gbuo ana wee tinye ya oge egbe bịalụ egbe nọrọ ọtụtụ oge tupu ọ bịa iwelu ugbene ya ụbọchị egbe bịaziri wee bịa n'ụlọ ọkụkọ wee bịa belu o wee kpọba ọkụkọ ọkụkọ pụta ozigbo ọ na-afụ egbe ọkụkọ jezie ka ojije bọpụta ugbe na-emi mana oge oluzili ebe a ọbọbana bọbana bọbana na onwere ugbe na ọfụlụ ihe ọ na-afụzi n'ime ana bụ akịka na mkpu o wee bụrụ na agụ ana akịka na mkpu ejide n'ugbe na-egbe eni wee taa ọkụkọ na-abọ na-abọ na-abọ na-abọ ọ dị akọba ebe a ka o tielie mba ọ dị akọba ebe a ka o lilie mba ọ dị akọba ebe a ka o lilie ọ na-abọsasị ebe niile bọsa ebe niile mana ọ nwere ebe ọ fụlụ ugbene egbe echegide na echegide echegide echegide iwe wee gbe egbe wee sị na ọ ya abọ ọbọ na ọ ya arapụla ọkụkọ ugbene ya otu a egbe wee bulu nwa ọkụkọ wee ọ nke a melụ ma luo tata na ịfụla ọkụkọ ọkụkọ na-abụ ana ebe ọ na-eme gịnị ebe ọ na achọ ugbene ọkụkọ ebe ọ na achọ ugbene egbe ọkwa nke a mere na egbe na-ebu nwa ọkụkọ iji wee bọọ ọbọ ugbenie o nyere egbe o nyere ọkụkọ ọkụkọ na enye ya ịfọcha kpii wụọ ọ bụ gịnị ka Igbo Amaka chọrọ iji akụkọ a wee kụzi akụkọ a kọwara onwe ya dịka anyị si wee kwuo na mbụ na onye ọ dị ọsịsọ na-anwụ ọsịsọ ebe ọ onye ọsọ lụrụ onye ji ije ga-elu ebe a ọ bụ onye nwelu ntachi obi nwa olileanya na-agba ọsọ ndị a agbalụ ya n'isi ụwa a unu fụrụ ọtụtụ mmadụ ka ọ dịzi ọsịsọ o nwere ndị chọọ ka ha kpata ya tata ka ha nwụọ echi ihe kachasị mkpa bụ na olitulu n'ụwa bụrụ otu a nya bụ ka anyị rapụnụ ịdị ka ọkụkọ ji maka na ọ chọrọ ịdị ka egbe ha ka ọ nwee na-analụ ọsịsọ chọọ ka ọ dị ka nnụnụ ha wee tinye onwe na nsogbu ọ nọ ma luo tata nke bụ na ebe ọbụla egbefuru nwa ọkụkọ obulu ọkụkọ maka na-aba ana na-achọ ugbe na egbe mgbakwa na igbo nwe m ka anyị hapụ igbu oge unu na akụkọ nke tata ya adịkwanụ mgbe ọzọ oge anyị ji ewepụtala unu mgbede ọma oge akụkọ igbo nwenu m ka emesịa